ndị ikwu ndị ibe ụmụnne na ụmụnna nakwa ndị enyi igbo bụ igbo niile ekele m unu eji m aka na anyị rahụrụ ma kulie n'ụra n'ụtụtụ a na ndụ na ahụ isi ike ya bụrụ otu ahụ ka o siri mee ka otuto niile na nsọpụrụ niile dịsara chineke anyị bụ onye bi n'eluigwe n'aha jizọs kraịst bụ onye nwanyị. ọ bụ mbụ maazị B.O. nwafọ Igbo kajara akaja onye nkụzi asụsụ na omenala Igbo kunna ya nọ n'ụbọchị taa ngwanụ ka anyị gaa n'ihu ihe m chọrọ ka anyị kwuo maka ya n'ụtụtụ a bụ ihe a na-akpọ ụfọdụ chi ndị Igbo na-efe cha cha cha cha cha Igbo cha cha igbo kwenụ pụọnụ mụọnụ zụọnụ rienụ ṅụọnụ igbo kwezuonụ yororororo fụrụ jawa ọ ya bụ na ihe a na-eme n'ụtụtụ a nwere isi anyị enyefeela chineke kelee ya ya onye mere ka ụbọchị taa mara anyị mma anyị nyere ya ekele abịa n'ala igbo ụmụ ọtụtụ chi ndị igbo na-efe tupu erere ndị nna nna nna nna anya ha refee ha n'ala ndị ọcha dị iche iche o nwere chi ha na-efe ọtụtụ n'ime ha chọkwara ka ha bụrụ chi ha ahụ wee gafee ebe ụfọdụ achọghị ụfọdụ mekwere bụrụ chi ahụ ka a na-ala ọzọ ka ha gaa na-efekwa ya ya mere ọtụtụ ndị igbo nọkwa na mba ofesi ka na-efekwe ahụ n'agbanyeghị mmepe nke obodo ndị ọcha ha nọ na-eme ya mepere ha ka na efekwechi ahụ ha na-efe ha na-akwanyere chi ha ugwu n'agbanyeghị ụlọ ụka juru ebe niile otu a ka ọ dịkwa n'obodo anyị bụ Naịjirịa Afrịka niile ebe ọ ọbụla ndị Igbo anyị nọ ha na-enwe mmasị n'ifekwachi ha kpọkụchi ha ngwanụ ị ga-ajụsi kedu ụdị chi ndị dị otu a nke ndị Igbo na-efe aga m eme ka anyị ghọta ụfọdụ n'ime ha o nwere nke a na-akpọ ala onwe n'ime anyị na-amaghị ihe a na-akpọ ala o nwere nke a na-akpọ anyanwụ o nwere nke a na-akpọ ọnwa e nwere nke a na-akpọ kpakpando e nwere osimiri e nwere nke a na-akpọ mmụọ mmiri osimiri ahụ ka ị bịa na osimiri ka ị ga-ahụ mmụọ mmiri bi n'ime ya ọtụtụ n'ime ihe ndị a dịka ị ga-anụkwa mgbe ofe nụ asị gị ọgba nje ha bụcha chi dịgasị iche iche nke ndị mmadụ bụ ndị Igbo na-efe nke ha kwenyere na ọ nwere ikikere ikpuchite ha site na ihe ọjọọ nwere ike ime ha mana ọtụtụ n'ime chi niile ịhụ ha na-efe ha kwenyekwe na o nwere chi kacha chi niile ndị a nke a na-akpọ chi ukwu chi ukwu e ahụ a na-akpọ chi ha ha na-eji obere akara na-ede nke ahụ a na-akpọ chi ha na-eji obere akara ede ya igosi gị na ha nwere nsọpụrụ dị egwu karịa na otu onye ahụ a na-akpọ chi ukwu bụ nke ha kwenyere na ọ bụ ya kere ihe niile ma chi ahụ dị iche iche ha na-efe bụ ndị Igbo dịka m si na-ekwu nke mbụ bụ ala kedu ihe bụ ala onye ọbụla n'ime anyị maara ihe bụ ala ala bụ ebe anyị na-asọkwasị ụkwụ ala bụ ebe anyị na-akọ ugbo ọbụna dịkwa osimiri na ala ọ bụ eziokwu na osimiri were ala mana o sokwu na ala ala bụ ihe ndị Igbo kwenyere na ọ bụ ebe a ka esi kpụọ mmadụ n'ihi ya mmadụ nwụọ ebe a ka onye ahụ ga-alaghachikwa ala ewerekwala ihe o nyere ya mere o nwere ndị were ya dịka chi bụ ala anyị na-azọkwasị ụkwụ na-agagharị ụgbọ ala anyị na-akọ ugbo bụ na ha anaghị ekwe ma ha agaghị ekwe ka mmadụ mee ala otu ọ masịrị ha n'ihi na ekwenyere na ala bụ chi ha na-efe na-edukwa ha ije nke bụ ọnwa anyị maara na ọnwa bụ ihe na-enye ihe ọtụtụ ndị Igbo kwenyere na ọnwa bụ chi ha tupu ha na-eme ihe niile ha elekwasị anya na ọnwa kwuo okwu ha ga-ekwu kpọkuo ya nke bụ na ọ na-abụkarị n'abalị ka ha na-akpọku ya onwe ihe a na-enye ya ha enye ya ahụ fee ya ofufe dịka ha si efe bụ ndị na-efe ọnwa ha emechaa ya ha lakpuo mee ihe ọbụla ha na-eme rahụ ụra ndị na-efekwa n'anyanwụ ọ na-abụ n'ụtụtụ mgbe ọ bụla anyanwụ pụtara ha aga ebe ahụ kwụrụ ebe ahụ anyanwụ nọ mee gịnị kwuo okwu ha ga-ekwu kpọkuo ya were ọpụpụ ha n'ụbọchị ahụ chifee ya n'aka mana nke ọnwa bụ ha jecha bata ndị na-efe ọnwa jechaa bata ha ekelee ya ka o si wee duo ha maka na ọnwa na-abụkarị n'abalị na-abụ n'abalị ọ bụghị n'ụtụtụ ma ọ bụ n'ehihie ọ ya bụ ihe dịkwa ihe dị iche na ọnwa na anyanwụ ndị nke na-efekwana kpakpando kpakpando bụkwa na anyasị ka ọ na-apụta ha na-apụtakwa kelee ya n'anyasị ahụ lekwasị anya ebe ahụ kpakpando ahụ nọ n'elu kelee ya kpọkuo ya onwe ihe ha chọrọ ịgwa ya ha agwa ya ihe ha chọrọ ịrịọ ha arịọ ya ha bụ nkwenye ha kwenyere n'ebe kpakpando nọ na ọ bụ chi ha eduhie ije o duhie ije dịka ha kwenyere bụ ndị Igbo ndị na-efe ya ndị nke ọgba njekwanụ kwenyere na emecha elu m ala o nwere chi bi na mmiri nke kwesịrị ịkwanyere ugwu nke ha na-eme ọ bụrụ na mmadụ legha anya n'ihi ụdị obi chi ahụ nwere o nwere obi ọjọọ nwee obi mmadụ o mesie onye ahụ ike onye ọbụla ha kpọkuru were onye ahụ nyefee n'aka chi ahụ nke bụ ọgbanje chi ahụ ebido nyewe onye ahụ nsogbu ya mere ọtụtụ n'ime ha ndị na-efe ihe ahụ na-emasị na onye ọgbanje na-enye ya nsogbu ha abịa ha ewere ihe ekwenyere bụ ihe eji anapụta onye ahụ nke a ga-enye mmụọ ahụ bụ ọgbanje mmụọ ahụ biri mmiri ha enye mmụọ ahụ mmụọ esi n'ime onye ahụ pụta ile ọtụtụ mgbe hụ na ndị a mụrụ amụọ nwatakịrị si na nwa ọ mmiri ka ọ ga-efe nwa si na mmiri kedu ihe mere eji esi na nwa si na mmiri ebe ọ bụ na ọnwụ nwa nne na nna ha mụrụ nwe na agaghị na mmiri kurie ya dịka esi ahụ anya mana mgbe ha na tupu nwaanyị aha dị ime maọbụ tupu nwaanyị aha dị ime o nwere ọtụtụ nkwa ha ekwere o nwere ọtụtụ ihe ha mere mere eji were nwa ahụ nye ha nwa nọ na mmiri were nwa ahụ nye ha ha tụkwa n'aka nwa ahụ ka o fewe ha site na mgbe ahụ a mụrụ ya maọbụ site na mgbe ọ ghọtara ihe na-eme n'ụwa atụziere ya aka ndị mụrụ ya atụziere ya ka ọ na-efe nwa ọ na-efe mmụọ mmiri ahụ na-efe efesi ike n'ihi ụdị obi ọjọọ mmụọ mmiri ya nwere nwa ha anaghị eme ihe ọgbaghara ya mere ndị mụrụ nwa ahụ n'ihi ha maara ebe nwa ahụ si ha na-agba mbọ na-atụ ụtụ niile a na-atụ emume niile a na-emere mmụọ mmiri ahụ ọgbanje ahụ agaghị egbu nwa ahụ mana dịka o si chi nke mmadụ na-efe ị ga-ahụ ọtụtụ ndị mmadụ mgbe o bido nyewe ha nsogbu emegide megide onye ahụ nwụọ asịkwa n'ime mmiri ka a na-eri ya na-eri ya n'ala maka na onye ọgbanje maọbụ onye na-efe mmiri nwụọ n'akụkụ mmiri maọbụ ikpere mmiri ka a na-eli onye ahụ nke bụ chie a na-akpọ ala ọ bụ ebe ahụ ka anyị na-akọ ihe ubi ha si na ebe ọ bụla a na-akọ ihe ubi n'ala ọ na-erupụta mmadụ na-eri ya na ekwesịrị ịkwanyere ala ugwu anyị kwesịrị ị na-enye ya ihe o kwesịrị iri maka na ọ dịghị izi na ọ dịghị mfe na ọ bụ ya bụ onye na-enye anyị ihe anyị na-eri anyị kọọ ugbo anyị bụta ya mgbe o kwesịrị wee rie ya na ọ bụrụ na ala anọghị na onweghị mmadụ ga-afọ na agụ ga-agụgbu ndị mmadụ dịka ha si kwenye ha bụ nkwenye ndị na-efe ala o nwere ọtụtụ uchi ndị mmadụ na-efe bụ ndị Igbo nke nna agaghị akpọkuchi ha niile nke nna agaghị akpọpụtachi ha niile na ọnọdụ mụ na unu n'ụbọchị taa enwena chi ọbụla ndị mmadụ na-efe nke kacha mkpa bụ na ha ekwenyere na o nwere chi kacha chi niile ahụ ebe ahụ bụ obi ụtọ m abụ m onye kwenyere n'omenala nke ọbara na-abaghị n'ime na-adịghị aba n'ime nke a na-asị gbute isi kwata isi kwata agwa ọ bụ ụdị omenala m na-eso anọghị ah, m omenala chụọ chụọ gbaa agba omenala a na-emegide onye dị otu a ka ya chụọ aja chụgbuo onye dị otu a maọbụ ka a gbaa àjà nwagbuo onye dị otu a maọbụ ka e gbuo onye dị otu a were mee ihe dị otu a nwa anọghị n'ụdị omenala omenala ahụ ekwenyeghị m n'ụdị omenala ahụ mana a sị m ihe onye kwenyere maọbụ ihe onye echiri ya nwere isi ezere ya bụ omenala nke ọ bụla adịghị mma isi na ọ dị mma ọ bụlarị na ọ gaghị eme emetụta onye ọzọ maọbụ ndụ onye ọzọ gaa n'ihu mana ebe ọ na ị na o nwere otu uchi kachachi nke a na-akpọ chi ukwu nke ndị ụka na-akpọ chukwu mana onye ọbụla na-eme ihe ọ na-eme ọ bụla arị na ikwenyere na o nwere chi a na-akpọ chi ukwu gaa n'ihu mana ekwekwala ka chi ọbụla ị na-efe ka ọ bịa metụta ihe dị n'ụka ị na-eje ụka ahụ ị na-eje na-eje ya hapụ chi a sịkwara na chi nke ahụ ị na-efe na ọ karịrị chi nke ụka bụ chi ukwu chi ukwu nke bi n'igwe cha cha cha igbo kwenu hụa kwenu hụa tụọnụ hụa mụọnụ hụa zụọnụ hụa rienụ hụa ṅụọnụ hụa igbo kwezuonụ wee fụrụ gbụwai ngwanụ otu a ka ọ ga-aha m n'ọnụ ụbọchị taa ọ ga-adịrị anyị mma na eke dịrị anyị mma na orie dịrị anyị mma na afọ dịrị anyị mma na nkwọ ihe ọ bụla bụ ihe ọma anyị na-achọ chineke ga-enye anyị ya mana aka anyị nwee obi ọma n'ebe mmadụ ibe anyị nọ maka onye ọbụla nwere obiọma na ndị mmadụ ibe ya na Chineke echeta ya na nke ya ngwanụ ka ọhịa dịwa ka enwe ama o nwere ka m ga-esibegide akwụkwọ enyi nwa ya sị na ọmụgburu ya ngwanụ ka emesịanụ daalụ daalụnụ